AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị udo dịrị gị ana m ekele gị na-eji obi ụtọ na-anabata gị n'ihe omume nke ụbọchị nke taa ana m ekelekwa Chineke onye mere ka anyị dị ndụ onye mere ka anyị nwee mmasị onye mere ka ọ dị mfe anyị izukọ n'ụbọchị nke taa ịtụgharị uche na okwu nke ndụmọdụ nke ezinụlọ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị isiokwu nke anyị na-eleba anya n'ụbọchị taa n'okwu nke ndụmọdụ nke ezinụlọ bụ nke na-asị ihe anyị na-enwetaghị taa anyị pụrụ inweta ya echi ihe anyị na-enwetaghị taa anyị pụrụ inweta ya echi na mpaghara ugwu nke obodo anyị o nwere ilulu ndị ahụ na-atụ ha na-asị na ime oke ngwa ngwa na-emebi ọtụtụ ihe ime oke ngwa ngwa na-emebi ọtụtụ ihe ọ bụrụ na mụ na gị ahụọla ihe a na-akpọ ogugu nke ndị China mbụ ebe a kụrụ ya ihe ndị a anyị na-akọ n'ụbọchị nke taa gara edo anyị anya nke ọma maka anyị gbalịsi ike ghọtakwa ya otu ahụ n'ihi na ogugu a bụ nke ndị China bụ nke pụrụ iche n'ụzọ niile ọ bụrụ na ị kụọ ya n'ezie ị ga na-eche ka o too ma ọ bụrụ na ị maghị ihe gbasara ya ya adịghị ka ọ na eto eto ngwa ngwa o pupụtara ọ ga-achị kesara ebe ahụ otu ahụ ọ nọ ka ọ ga-anọ ruo afọ ise n'agbanyeghị na ị na-agba ya mmiri mgbe niile ị na-emesa ya ntụ ndị nke a na-emesa ka ihe mee nke ọma ma otu ihe nke juru anya ebe ọ dị ukwuu ma ọ bụ ihe ịtụnanya dị na ya bụ na osisi a ngwa ngwa ọ nọrọ afọ ise ịmanye ọma na izu isii ga-ahụ na osisi ya etojuola oke osisi onye na-amaghị ihe nke na-eme ma ọ bụ ihe gbasara osisi a ya eju ya anya mụ na gị ndị maara na ihe nke a kọrọ apụghị ito otu ugbo ahụ ga-amatasị n'ezie na afọ ise bụ nke ogugo ndị China a na-eji mata ala ebe e kụrụ ya nata mmiri nke na-agba ya nata ntụ nke ị na-emesa ya ka o too nke ọma mara na ọ nọziela mgbọrọgwụ ya abaa n'ala ọ bụ ya na-akpata ọ na-eji eji izu isii ngwa ngwa afọ ise gasịrị too oke osisi ihe a bụ ihe dị na ndụ nke mụ na gị nwetara onwe anyị n'ụbọchị taa anyị anaghị ahụ mgbe ọganihu ma ọ bụ mgbe mgbanwe na-abịa n'ụzọ dị iche iche lee anya ọ bụrụ na a mụọ nwatakịrị nwatakịrị na-eji nwayọọ nwayọọ na-eto anya na-ama na ọ na ha eto kama ị na-ele ya anya otu ụbọchị gaa hụ otu mgbanwe dị iche ụbọchị ọzọ gaa hụ mgbanwe ọzọ dị iche otu mgbe gaa hụ na ntakịrị ihe a ekuru si n'ụlọ ọgwụ lọta abụrụla onye na-agbagharị etepegharị n'ebe niile gburugburu ebe nke obi ngwa ngwa ga-ehụ na nwatakịrị a etoola ghọọ dimkpa pụọ iche echiche ma ọ bụ inwe mkpebi nke ihe nke ọ ga-eme n'ime ndụ ya ime ka nwatakịrị too mgbe ọ na-ekwesịbeghị ito anyị maara na ọ bụ ihe anyị na-apụghị ime ọ bụkwa nke ọ bụ onye chi ime ya ya eduba ya na nramahụ nke ọ na-amaghị otu ọ ga-esi si n'ime ya pụta nke a na-eme ka m cheta otu ilulu nke atụrụ na asụsụ latịn nke na-asị na ime ngwa ngwa anaghị ekwe ka ihe gachaa nke ọma gịnị kpatara isiokwu a n'ụbọchị nke taa gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye na-ege ntị anyị hụrụ na ụwa anyị bụ ụwa ọ dị ngwa ngwa n'ụbọchị ugbu a amụọ nwatakịrị nwatakịrị agaghị gbalite agbalite atụbana ya n'ụlọ akwụkwọ a na-eme gịnị ka o mee ngwa ngwa n'agbanyeghị na ụmụaka ndị a ọtụtụ n'ime ha na-eru afọ eji etinye ha n'ụlọ akwụkwọ ikekwa ya bụrụ na nne ha na-arụ ọrụ bekee ewere nwatakịrị tụba n'ụlọ akwụkwọ ngwa ngwa otu afọ maọbụ afọ abụọ gasịrị a sị na nwatakịrị ya na ọ maara ihe na-ahụkwala ọgụgụ isi nke dị n'ime ya ewere ya ya mafee ndị o kwesịrị ya na ha ịnọ n'otu ebe na-amụkọ ihe n'ihi na ahụ na-asị na nwatakịrị ahụ na ọ bụ nwa maara ihe onye ọ bụla na-achọ ka nwa ya na-agba na-aga ka ihe niile na-agara anyị na ndụ ziri ziri na-aga otu ahụ marakwa na ndị igbo na-atụ ilu ha sị ọkpara nyere nyere nga ọ na-ezu ike ọ bụ n'afọ nnụnụ ime ngwa ngwa otu ahụ ị na-achụje gịnị ọtụtụ n'ime anyị na-eme ụdị ngwa ngwa daba ihe na-akpọrọ ndụ anyị n'agbanyeghị na a na-agwa nyị n'okporo ụzọ n'agbanyeghị na a na-agwa ndị na-agba n'okporo ụzọ na ọ dịghị mma ka a na-agbasi oke ike ma ị na-aga mba n'ụzọ ma ndị a na-anya ụgbọala na-etinyekwa isi ịhụkwa na ọtụtụ ndị mmadụ na-agwụ n'ụzọ ha ga na-etinye isi na-agba ihe dum nke ha ekwesịghị ịgba ka emee ngwa ngwa ọ bụ ezie na asị emee ngwa ngwa emeghara ọdachi ọ bụghị oke ngwa ngwa oke ngwa ngwa na-ebibi ihe n'ime ndụ anyị ọ bụ ya kpatara nye ọtụtụ mmadụ n'ụbọchị taa ọ dịkwa onye nwere ndidi ọ dịkwa onye maara ihe a na-asọ nsọ ọ dịkwa onye maara ụzọ esi ebi ezigbo ndụ ọtụtụ n'ime ha ma ọ bụ ọtụtụ n'ime anyị ka ọ na-amasị ime ngwa ngwa ịla onwe anyị n'iyi karịa ijiri nwayọọ chụta ihe nke anyị na-achọ dị ka chineke si na-edu anyị anyị na-achọ ime ka ihe ndị ahụ bịa n'otu ntabi anya ọ bụna otu o kwesịrị ịdị ọ bụghị ebumnobi nke chineke chineke onye kere anyị kere anyị ka anyị bie n'ụwa nwantịntị mgbe ọ bụrụ na o kere anyị ka anyị bịa n'ụwa nwantịntị mgbe ọ pụtara na ihe ọbụla nke ga-eme ka ndụ gbaara anyị mfe ihe ọbụla ga-eme ka ndụ bụrụ ihe anyị chere na o kwesịrị ịbụ n'ezie gị onye na-ege ntị ihe ndị ahụ bụ ihe ndị nke kwesịrị ịbịa nwayọọ nwayọọ na mgbe ya na mgbe ya ọ ga-abịazụ ma ọ bụrụ na anyị nwee ntachi obi dịka anyị na-ekwu na ntachi obi adịkwaghị ọ bụ baa taa nwụọ echi ọ bụ gịnị kpatara ụdị ihe ndị a ọ bụ ụdị echiche nke anyị na-eche na ụdị ụwa anyị hụrụ onwe anyị ihe dum na-aga ọkụ ọkụ ọtụtụ n'ime anyị n'ihi na ọ dị ndị nne na nna na-amaghị ebe ihe si na-abata n'ezinụlọ ha ha enweghị ike inye ụmụ ha ndụmọdụ kama ihe ha ga-eme bụ iji onye dị otu a onye dị otu a na-amara ụmụ ha atụtụ mee ụmụaka ebido chewe echiche nke ha na-ekwesịghị iche chewe ụzọ ha ga-esi yie onye ihe onye nke dị otu a si n'ụzọ dị otu ahụ ha laa onwe ha n'iyi ọ bụghị ihe kwesịrị ekwesị gị onye na-ege ntị oge adịkwara anyị ọzọ taa echi ka anyị bido ebe anyị kwụsịrị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọrọ nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 363-7224 mara na nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ arigiria at at maọbụ ma ọ bụ at gmail com at gmail ezi enyi m mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen the Seventh Day Adventist Church Choir Laranto Plateau steeti unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa obi anyị dị ụtọ na mmụọ nkunu wuliri ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ otu dị n'oge a gị onye ọma na-ege m ntị ka amara chineke bara gị ụba ka onye nwe anyị nke bi n'eluigwe nọnyekwara gị ohere ọzọ afọkwarala anyị n'oge a ịnụ okwu onye nwe anyị nke na-agba anyị ume ka anyị kpee ekpere tupu na-aga n'ihu imeela ezi chineke anyị nna nke bi n'eluigwe n'ihi ịdị mma gị n'ebe anyị nọ inye n'anyị nri inye anyị ahụike ịgbaghawokwara anyị mmehie anyị nọnyere anyị ugbu a mgbe anyị na-aga ịnụ okwu gị ka anyị ghọta okwu a ma jee ije n'ime ya n'aha jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ samuel nke mbụ isi iri na anọ amaokwu nke isii samuel nke mbụ isi iri na anọ amaokwu nke isii ọsi otu a jonatan wee sị nwa okorobịa na-ebu ihe agha ya bịa ka anyị gabiga rue ebe nguzo ndị agha nke ndị a na-ebighị ugwu eleghị anya jehova ga-alụrụ anyị ọgụ n'ihi na ihe mgbochi adịghị n'ebe jehova nọ ịzọpụta site n'iwere ọtụtụ mmadụ ma ọ bụ site n'iwere mmadụ ole na ole isiokwu anyị n'ụbọchị taa bụ jonatan onye amụrụ n'ihi ịdị ukwuu jonatan onye amụrụ n'ihi ịdị ukwuu jonatan bụ nwa mbụ nke sọl ọ bụ onye dịka omenala ichi eze kwesịrị ịnọchi ọnọdụ nna ya ma ọ bụrụ na o bichaa ndụ gabiga dịka onye ga-anọchi anya eze n'ụzọ niile ahụrụ na Jonatan toruru etoru abịa n'ike ịlụ ọgụ o nwere ume abịa n'izu o nwere izu abịa n'ihe ji mmadụ eme n'ụzọ niile o tozuru mana ịdị ukwuu nke a mụrụ ya ịbụ dịka ihe ọmụma a na-eme ka anyị mata ọ bụghị dịka ụwa si lee ya anya kama ọ bụ ịdị ukwuu n'ịtụ egwu Chineke n'ime ihe ahụ chineke kwadoro ime ihe ahụ chineke na-achọ n'agbanyeghị na jonathan bụ eze nke na-aga ịdị n'ọdịnihu mana o kweghị ka nke a buru akọ n'uche ya o kweghị ka nke a were mmụọ ya niile o weturu onwe ya n'ala nye oche esi mụọ ya na ọnọdụ ebe amụbara ya jonatan bụ onye nke kwesịrị ị na-eme ihe niile ga-abụ nke m akụnụba ga-abụ nke m mmadụ niile ga-akpụ isi ala nye m ebe m kwuru bụ ebe ọ gwụrụ izu niile ọ bụ n'aka m ka ọ dị ọ bụ ụdịrị ebe amụbara ya na ụdịrị mmụọ kwesịrị dị ya n'ime dị ka ụwa si na-adị mana Jonatan nwere mmụọ nke ịsọfụrụ Chineke nke ịma si ee n'ala Izrel ọ bụ Chineke nke kerela igwe n'ụwa na-eduzi na-achịkwa dịka ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị hụrụ na ụbọchị jonathan na-alụrụ nna ya ọgụ ime ka alaeze nna ya dị dịka o kwesịrị ka ndị iro ghara ịbịa ịnara ya ndị agha ndị ọzọ amaghị mgbe ọ kpọrọ onye na-eso ya n'azụ na-evutara ya ngwa ọgụ si ya bịa ka anyị fụọ ọ dị otu eziokwu o kwuru n'ihi nkwesị ntụkwasị obi ya n'ebe Chineke nọ n'olileanya ya n'ebe Chineke nọ ya sị Chineke gị ime ihe ọ naghị agụ ọtụtụ mmadụ ọ naghị agụkwanụ mmadụ ole na ole ya chọọ iji ọtụtụ mmadụ ime ihe ọ ga-eji ọtụtụ mmadụ ya chọọ iji mmadụ ole na ole ọ ga-eji mmadụ ole na ole ihe ọ dabere bụ chineke ọ nọnyekwara unu ya ahụ o kwuru bụ eziokwu dịka Jonatan na onwe ya maara si na o kwesịrị ịbụ eze ya anakwa alụ ọgụ ime ka alaeze nna ya guzosie ike mana David bụ enyi ya onye nke ọma na nke ọma ha na-eto enwere ike abịa na-ịlụ ọgụ Jonatan ka David inwe izu nke ịlụ ọgụ dịka anya mmadụ si hụ mana n'agbanyeghị ndị a niile ha na-agakọ n'ụkwụ na ụkwụ mana ọ dị otu ụbọchị Chineke gosiri onwe ya site na David mgbe Goliath bịara kparịa Israel mkparị dị ike ma Chineke si n'aka David nye Israel nkwuwa okwu anyị gakwa n'ihu n'ihe gbasara ndụ Sọl na Jonatan anyị ga-ịhụ n'otu mgbe ekwensu bịara itinye nsogbu n'etiti Sọl na jonathan na mmụ Izrel n'ihi na Sọl gara iwu na ọ dịghị onye gị iri nri ebe a na-eje ịlụ ọgụ Jonatan anụghịkwana ya ya gaga were mmanụ aṅụ raa n'ihi agụụ mgbe nna ya ji bịa chọpụta sị na ọ dịla onye nupụrụ ya isi efe nza ya ma Jonatan nna ya achọ igbu ya Izrel niile ndị agha Izrel tiri mkpu si agaghị ime ya eme agaghị igbu ya n'ihi o na ka anyị nwee mmeri o mere ka anyị lụta ọgụ n'ihi ya o kwesịghị ka e gbuo ya n'agbanyeghị na esila onye ọbụla nke riri ma ọ bụ ṅụọ ihe ọbụla ma alụchaghị ọgụ a na ọnwụ na-eche ya n'ihu ụmụ Izrel nyere aka kwuo eziokwu sị ka hafụ ya nke ọ maghị na ọ bụ ihe nna ya kwuru nke abụọ mgbe ahụ ọ rara mmanụ aṅụ ahụ ume ọhụụ batara ya n'ime ya enwe ike lụọ ọgụ mgbe ike gwụrụla ndị ọzọ ha enwee mmeri ihe anyị na-amụta n'ihe ọmụmụ a bụrụ ịtụkwasị Chineke obi irubere Chineke isi na-eweli onye ọbụla elu n'ụbọchị na-abịa abịa anyị ga-ilebakwa anya n'ihe gbasara Jonatan na agba nke abụọ ya ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ndụ nke Jonatan ndụ nke sọfụrụ gị na ndụ nke enweghị mpako kwee ka ụdịrị ndụ a dị anyị n'ime na-agbanye ihe niile itinyere anyị n'ime iji mee ka anyị dị ukwuu ka anyị rudatara gị isi ma were ya gọzie aha gị n'aha jizọs bụ onye nwe anyị ọma na-ege ntị ka anyị were ohere a kelee nwa Chineke tere mmanụ onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ụmụ nke pụrụ gị n'ahụ ka mmụọ nsọ chineke dakwasị gị imeela onye mgbasa ozi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ezi enyi m ka anyị werekwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa unu emeela ekpere anyị bụ ka ịhụnanya Chineke nọnyere unu ma nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile gị onye gere ege ma ndị kwupụtara nọ ka ịhụnanya Chineke bara anyị n'ụlọ ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega mmụ akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at maọbụ arigiria at gmail at gmail dot onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere anyị niile n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa wọ